your feet. ọ bụzi gịnị ka anyị meluba ogene dị na-egbugokwu ụmụ igbo karịsịa karịsịa ụmụ a na-eme anyị ndị egbugokwu ụmụnne m karịsịa karịsịa eyi otego mebe anyị ife a mebe anyị ga aga m ekwu ole ha n'ole ife ndị a na-eme anyị alịlị ndị Igbo bụla anya ka azụ na abụla anyị na Jos na abụla anyị na Kano na abụla anyị na Sokoto Ogenede na abụla anyị na Meduguri n'afọ ọbụla anyị na Abuja na anyị na Eko iwe Lagos steeti gịnị ka anyị ga-ekwuo iwe ọ bụ onye ka anyị ga-akọsalụ Chukwu na biko gbatala anyị ọsọ enyemaka o arụ anyọsọ enyemaka ndị ebuchakwa ume igbo ndị ebuchakwa ume karịsịa ndị anamanya ọba ndị e chukwu nna batara anyọsọ enyemaka na ndị ebuchakwa ume ọ gịnị ka anyị merufa Kalisia, kalisia. Ogene dị. ka o ole na-ekwu ọ malitere na 1945 na-ekwudere wee ruo na 1953 ana m na echiri Septemba 1966 obidokwa 1967 onye na 1970 ọ gịnị ka anyị melufa aka na-ebukwu m Igbo wee ruo na 1980 1982 ọ bụ ha ka na ya ọ ndị emela anyị ife naijiria egbuola anyị egwu egbugidere ndị ọjọọ 1984 1991 1993 rụma n'oge ahụ ka anyị gbara ọsọ abịọla ha iwe na-ewe m ọ gịnị dị ha abịa o nwere otu ọ ga-esi dị o nwere otu ọ ga-esi o ruola o mebe emebe mkpamkpa ga-akpa ị na-anụ o otu ọ ga-esi dị na-ege ntị ọ ọdịba ọdịba ndị nji ga-eji onye agbakwala ọsọ o otu ọ ga-esi bịa ọbịa bịa bịa onye ọsọ ka o merụ ọ onye abịagbukwana ya o anaghị eziokwu mgbe ọ ga na mkpumkpu ama mpụ ya n'azụ ee a na-esi mgbobongo olo sampe okwu okwu inine mgbe okwu mmiri ma mmiri ezo ezo ma na ebu ebu ife aka m na-akọ n'unu na oh, ife ndị a na-eme anyị dede na-ekwu na ha bụrụ anyị bata n'ama mbara ha bụrụ anyị bata n'Imo steeti ndị ọjọọ awụide mmiri ebe ife ike na-eme bụrụ anyị bata n'ọlụ arụ ha bụrụ anyị bata na steeti arụ bụrụ anyị bata n'Enugu n'ụzọ anyị ma nke refi ma emene ya gburu anyị bata n'Ebonyi steeti anyị ga-agbapụzi na be anyị ebekwanụ ọ bụla anyị wee bata na be anyị wee chụpụsịa anyị wee gba ụlọ anyị ọkụ oyi iwe na-ewe m alịlị o nwere otu ọ ga-esi ga o otu ọ ga-esi mee

iwe ga-ewe anyị asịla na m agwalụ oge eruo ma iji e akpa ike o nwere mgbe ọ ga-esi mee o ọ ga-esi bịa anyị akụkasịwa akụkasịwa